I made it clear to the Supreme Court that my fear is that I do not want Nnamdi Kanu to die in detention. na ụmụ Igbo nwanụ ntị ka m gwa okwu o nwere ife onyonyo mfụ ya ife onyonyo ekwugo m okwu maka ya bifo gbasatara mmepe anyị Igbo na dịka anyị na agba mbọ ịfụ na Igbo mepere emepe ụfọdụ n'ime anyị na-agbasikwazi mbọ ike ịfụ na ala Igbo ghasara aghasa bụrụ ebe agharịpụrụ nke naijirian gọọmenti na-eme anyị dị mana nke anyị mere onwe anyị ka ekwugo m okwu ife gbasara mmepe ala Igbo a ka ntị niile nọ n'ala Igbo ekwesịghị ịnụ ya bidogodo na ndị nọ n'ọchịchị ndị ukpo politishans onye gbaratazie na anyị nwa bụ ndị a na-achị ibe ya sara yasa ya melụ njiwe gbadosi ụkwụ ike n'ife gbasara ezi ọchịchị anyị kpọọ good governance ngwa nee na anya ka unu fi ife onyonyo a ọ bụrụ na obodo oyibo ka ọ dị ọkwa n'ime naijiria anụnwa anyị nọ n'ime ya ka ọ dị I took a train from Lagos to Abeokuta and then to Ibadan when I went on my food tour. So let me show you how I did it. The train leaves at exactly 8 a.m. no Nigerian time. So in order to get a ticket, you have to be at the train station by 7 a.m. Cash is the only mode of payment. So I found a POS lady, got cash and got my ticket. There was actually a queue. After getting my ticket, I had to fill my name on a manifest in case my enemies get missing. The train station has a very beautiful transit lounge which you didn't even get to sit in for long because the train arrived early. And above every seat, you have a place to put your luggage. Also, by the window seats, there were charging ports which was very convenient and important for any tourists. In about an hour 30 minutes, we arrived at Belkuta. When we are done in Belkuta, we got a connecting train to Ibadan which cost only 1000 naira and took only 30 minutes to get to Ibadan. I enjoyed the fact that they kept to time, and this has been my most enjoyable, soothing, and memorable transportation experience so far. Have you ever been on this train? Tell me what you think about it. Unafulia, onwekunu suwevia, onwele ebe ụdị ebe anụnwa dị n'ala Igbo. Ajụ ka nna ajụ. Gọvanọs niile nọ n'ala Igbo, onwele ebe ụdị ebe a dị Igbo. Nke bụ eziokwu na onwerọ ọ bụ naijiria ọ bụ fulani bụ ife mela anyị na anyị nwere ụdị ife a na anyị igbo <laughs> azịza gị dịkwa ka azịza m ga-adị dịka obi m si wee dị na anyị nwa na-eme onwe anyị ife anyị nke a bụ eziokwu ma ị chọrọ ikwenye ma ị chọrọ ikwenye gọvanọs niile nọ n'ala Igbo ọ bụ Fulani kwụsịrị ụnụ ee anyị enwero tren steshọn mana gaa n'ọpa iwe ka ebe anyị nwee bọs steshọn ive na draiva anyị Igbo na mmepe anyị Igbo bụ onye na isie nya ive ndị bekee ga-akpọ individual effort mana gọọmenti kwesịrị ịchịkọta obodo tinye obodo n'ụzọ n'ụkpụrụ a ga-esi wee mepe obodo onwere ive a ga-eji wee tụnyelụva onwere ive a ga-eji wee tụnyelụva na iberibe fadalụ mee na ala igbo na-adakpu adakpu nke a bụ eziokwu ndị anyị kpọ politikal leaders na ala igbo ka njọ karịa ndị unu na-akpọ nri anyị kpụ n'ọnụ na ndị fulani mere anyị nke a mee anyị nke ọzọ ife dị na mmepe obodo mma na ekwue na-ekwusie ike ma na-abụkwazi ndị a na-achị na anyaba ihe emepe maka na ndị igbo kwuru okwu si na oke a na onye mụ anya mana ndị nọ n'ọchịchị otegova ribelu ebe anyị maka na anyị nọ n'ụla maka na anyị ada etinye arụ na ife gbasatala ọchịchị na ebe ndị nọ n'ọchịchị ji ego mụ na gị eme ọnya ka oyi eji wee dị mkpa na unu ga na-atụso ozi na-akwado ife anyị na-eme maka mmepe anyị igbo ọ dị mma ọ dịla mụ na gị ọ dị njọ <laughs> isi acha anyị anwụ anwụ ka o si acha anyị kịta maka ndị nọ mba ofesi ma na-ekwuye na-ekwusie ike ụnụ atụnyezi n'ego enye ndị ori na ndị ama na ụdị na aba na-achọtalụ gị nwere onwe ọbụlọ ndị fulani ji nwere onwe ndị biafra ndị ji nwere onwe biafra bụ ndị na-achị gị na igbo bụ ndị mee o ji fie arụ ala igbo mmepe bụ ndị melụ ọchịchị ala igbo ji wee bụrụ ọchịchị mkpagbu nyelụ ndị igbo na ala igbo melụ ndị igbo a na-agbapụzi ọsọ na be nnaba so okwu anụnwa ebe m ji ekwu ka ọ baa ndị igbo na ntị maka ife m na-eme mụ na ndị otu m na-agba mbọ ịfụ na ndị igbo tetalụ n'ụla n'ife gbasara ọchịchị ịfụ na ndị nwere obi ndị nwere akọ na uche na ndị nwere ezi ntọnanị na ife gbasatara ọdịmma igbo ga-abụ ndị ga na-achị igbo ga-abụ ndị ga-anọchite anya anyị n'okpuru ọchịchị naijiria anyị ewee kwuba okwu nwere onwe anyị anyị ndị iro anyị agadogo aka iberibe anyị daa wee na-afụ na ebe anyị nyere anya si na nnamdị Kanu bụ olileanya anyị niile nwere na ọ bụ na Nnamdi Kanu apụtara na anyị ga-etisasịba anyị niile ọnya melụ ndị ilo ji wee bido aka ịfụnanya igbo ka anyị jiri aka anyị tisasị ya anyị igbo ka anyị jiri aka anyị mebisi ya anyị igbo onye kaba juwe ejidie ọkwa ojelu ụlọikpe ụnyaahụ ịmakwa mgbe ewejere ya judgment I made it clear to the Supreme Court that my fear is that I do not want Nnamdi Kanu to die in detention. The next available date is after the vacation, which will be 14th of September. Having indicated I pleaded with the Supreme Court to allow any of the two motions which are still existing that we filed. One is motion for bail, and the other one is motion to transfer him from his current DSS gulag. I don't call it detention, it's gulag to Kuje Correctional Center, which the federal government indicated that they had they are also opposing. ọkwa til ọkwa til septemba onwere ọ na uche ọ na-enye gị ọ na-agbape gị ntị ịfụ na ndị a chọọ ka anyị Igbo ha nyere anya anyị Igbo a na-aga n'iru na-enweghị ibe e, okpuru ọchịchị Abuja na-etinye na mmepe ala Igbo mana kịta afọ afọ na ndị Igbo dị redi dị nkwadobe ibibi akụnụbaba na beba mee na ife ụjọ ga na-adị n'ala igbo ihe ndị bekee kpọrọ insekuriti andị ọnyanwa ga-ebute ndaghachi azụ na ọganihu dị n'ala igbo na abụ ọ bụzi anyị nwa ji aka anyị edi ebibi anyị igbo maka nwanne anyị nwoke eji fa ga-ejidesi ya ike ka anyị wee tipịasị obodo anyị dịka vasu wee chee onye agwa ya malụ okwu ka m nwee ike ikwu mgbasa ozi ka m nwee ike ịgbasa ife dịele gị bụ iwere ozi a na-atụsi ya tụsabi ya dịka unu si atụsa ozi tụsala ala igbo wee tinye n'ọnọdụ jebe jebe adị mma na ba anaba adị mma ala rụrụ m ụla na ka echekọtago m ife anụ nwa nyaba ife wee na-ewute m wee m ga-atụpụrụ igbo okwu a n'onu igbo onye mara asụ ya sụọ n'ikwe onye na-amara asụ ga-anụ n'iru na-asụ n'ana ka unu sụrisi anyị igbo ọgwụkọka m n'ọnụ were ozi a wesa anya na n'ọnọdụ mgbakọ ndị igbo niile ka anyị tete n'ụla kwado ife anyị na-eme na ggm kwado ozi anyị na-eje ka anyị igbo wee dị mma kwado ndị dị ka anyị na-efu na igbo metere emepe maka na ọ mepee ọ dị mma ọmụragụ ka ọ dị alụ ọ dịkwanụ njọ isi anwụ anwụ ga-acha anyị anyị ncha niile ka Chineke mezie okwu esalụ m ọnụ n'okwu a